igbo mụrụ m ekene mụ unu ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma achọrọ m nnọọ iji nwayọọ nwayọọ nnọọ wee bido mewe ihe onyonyo m ụfọdụ ihe onyonyo m na asụsụ igbo maka na obodo ndị ọzọ ha na-ejicha ala asụsụ ha wee na-eme ihe onyonyo nke a ya agaghị apụ iji afụkwa m na o nwere nnọọ ndị ntorobịa ndị ntorobịa anyị ndị ihe asụsụ Igbo na-amasị ha riri nnọọ nne kịta ha ebidogo na-eme ihe onyonyo ha n'asụsụ Igbo mmadụ dịka Uncle Iv mgbe ụfọdụkwa Okwuluọra na-etinyetụkwa Igbo na nke ya na-eji Igbo na-etinyekwa asụsụ Bekee mana m nwere onwe m ọ bụrụkwa na mụnwa amacha nnọọ asụ igbo nnọọziri na mbido nnọọ kwuwa okwu nnọọ nsụwaga nnọọ igbo mana achọrọ m ka m bido mewe ya ka m kwuo nnọọ okwu ka m kwuwaga ya nnọọ igbo igbo na-etinyeghị asụsụ bekee mhm. nke a nne ji ije na o nwere ihe onyonyo m fụrụ e wee na-akọwa that na ifugo igbo but nwayọọ nwayọọ a ga na emekwa ya ọtụtụ ya marachaa m ọnụ na enwere agbụrụ na Bioko Equatorial gini bụ ndị Igbo mana ka m bịara na-agụ ihe ndị mmadụ tinyegasịrị n'ihe onyonyo ahụ ọtụtụ ndị na-akọwa na ha ekwenyeghị na enwere ndị Igbo na Equatorial gini ndị Igbo a na-agwa gị nọ n'Ekwitoria Gini na ha si na agbụrụ chukwu na ha wụ ndị Arọ mana ndị Arọ na-agakarị njem abịa na Naịjirịa ha na-apụkarị njem ịbịa enwe nnọọ ama m nkwe obodo ị ga-enweta na ọwụwa anyanwụ ahịa na-enweghị ebe e nwere ndị Arọ n'obodo ahụ Ha nọ na-arọ ndị Izọgụ ndị Izọgụ bụ aha na-akpọ obodo ahụ. Ndị Arọ wee gaa ebe ahụ akpọwazie ya Arọ ndị Izọgụ. E nwere Arọ ọbịa Nwa Arọ na Ngwa a na-akpọ ha Arọ Ngwa, Nwa Arọ na Mgbaụsị, Nwa Arọ n'Ikwu Anọ. nwere ndị Arọ ebe dị iche iche. ihe a mere mmadụ ji na ndị ahụ ndị Igbo ahụ a na-ekwu nọ na Biogo na ha wụkwa ndị arụ maka ndị arụ a na-aga ka njem ebe a ka m ga-edebe na nke mbọsị taa tụtụ mbọsị ọzọ anyị ga-afụkwa daalụkwanụ unu ga-anagide m n'ọnwayọọ nwayọọ o wee mara m ọnụ ọfụma ka emesịa m